AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala n'ụbọchị taa ezi nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ ana m asị ka onye nwe m nọnyere gị duwe gị ma chebe gị n'ụzọ gị niile anyị abịala na uhere ọma ọzọ nke Chineke nyeworo anyị iji leba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa na-asị enweghị obi ekele enweghị obi ekele amaghị m otu ọ na-adị gị mgbe ilere anya na imere mmadụ amara na onye dị otu a ga-abụ onye obi ya ga-ejupụta n'ọṅụ ma eleghị anya gaa chọpụtasị na ọ dị ihe onye ahụ ji amara dị otu a kpọrọ n'ụlọ gị ọ dị ihe ụfọdụ pụrụ ime ka obi maa nwaanyị gị mma ma emesịa gaa chọpụta na ọ dị ihe nwaanyị dị otu a ji ihe akpọrọ ọ dị agwa ụfọdụ nwaanyị ga-akpachie na ya lọta obi ya bụrụ nnu nnu ma nwoke dị otu ahụ adịghị ihe ọ na-eji ya kpọrọ ọ bụ ụmụ anyị amaghị m ma ọ dịla mgbe ị lechara anya sị na ị chọrọ ime ihe dị otu a na nwa a bụ nwa ị hụrụ n'anya ọ pụrụ ịbụ na ị wepụtara ego gị si na m were ihe dị otu a rue ụlọ ọ ga-amasị nwa m nwoke ọ ga-amasị nwa m nwaanyị ma emesịa gaa chọpụta na onye dị otu a adịghị ihe o ji ihe ahụ i mere kpọrọ amaghị m otu ọ na-adị gị n'obi amaghị m ma ị ga-enwe mmasị ịhụ ihe ọ bụla nke kwesịrị ekwesị inye onye ahụ gị mee ngwa ngwa ịchọta ya amaghị m ma okwu a ọ na-adaba gị onye mụ na ya na-atụgharị uche a sị m na ọ pụrụ ịbụ na ọ dị ihe ịhụrụ hụrụ chee na ọ ga-amasị nwa gị nwoke ma ọ bụ nwa gị nwaanyị ma mgbe iji ihe ndị dị otu a rute n'ụlọ nwatakịrị dị otu a ewepụ iru ya ọ dịghị ihe ọ ga-eji ihe dị otu a kpọrọ amaghị m otu ọ ga-adị gị ọ bụrụ na ị ṅomie isiokwu a ga mata na otu a ka ọ dị n'etiti anyị na Chineke Chineke na-eme ọtụtụ ihe nke pụrụ ime ka anyị bụrụ ndị ga-anọ n'obi ụtọ Chineke na-eme ọtụtụ ihe nke na-egosi na ọ hụrụ anyị n'anya Chineke na-eme ọtụtụ ihe nke ga-eme ka anyị mara sị na o ji anyị kpọrọ ihe ma ọ dịghị ihe anyị na-eji ihe ndị a kpọrọ dị ka isiokwu anyị n'izu a si na-aga ile anya nke ọma gaa hụ na ụmụ isrel bụ ndị nọ n'ala oru n'Ijipt ndị Ijipt were ụmụ isrel na-eme ihe nkwụọsị aka zọgide ha n'isi n'ihi gịnị onye ahụ nke bụ onye kpọpụrụ ha ala Ijipt bụ Josef nwa Jekọb adịkwaghị ya dịka gasị na ọgbụgba ndụ ahụ nke si n'aka Fero fere Josef adịkwaghị ihe ọ bụ n'ihi na Josef adịkwaghị ya ihe niile lalụo chineke lee anya hụ na ndị a nọ n'oke ahụhụ ya kpọlite oru ya bụ moses si ya bilie gaa ala ijipt ga-akpọpụta ndị m ngosi nke dị mma nke chineke ebe ndị Izrel na dị ihe ha ji akpọrọ ha tụkwasịghị chineke obi n'agbanyeghị ọtụtụ ihe nke chineke na-eme n'ụzọ igosi ndị a si n'ezie unu bụ ndị nke m unu bụ mba m ji eme ihe ọ dịghị ihe ndị Izrel ji akpọrọ ntakịrị ọnwụnwa ga-abịa n'ụzọ ha ha echefuo ihe niile nke chineke meworo akwụkwọ ọnụ ọgụgụ isi iri abụọ na otu amaokwu nke anọ na nke ise nke anọ na-asị ha wee si n'ugwu a bulie ije gaa n'ụzọ oke osimiri uhie ịga ala edom gburugburu ma mkpụrụ obi ndị Izrel enweghị ntachi obi n'ụzọ ahụ ndị Izrel wee kwuo okwu megide Chineke megidekwa Moses si n'ihi gịnị ka unu meworo ka anyị si n'Ijipt rigota ịnwụ n'ọzara nke a n'ihi na achịcha adịghị mmiri adịghịkwa ike agwụsịwokwa mkpụrụ obi anyị na achịcha nke a dị mfe ụmụ Izrel kpọrọ mana achịcha dị mfe ma nke a bụ nri nke Chineke ji aka ya sị nke a bụ ihe kwesịrị unu n'ihi ọnọdụ unu nọ na ya ọ dịghị onye matara ihe Chineke ji weta achịcha nke a kpọrọ nke dị mfe ọ dịghị onye maara ma ọ bụ ahụike ha n'ihi na ụmụ Izrel arịa ọrịa ọbụna n'ọzara ọ dịghị onye ma ma ọ bụ nri ndị a Chineke na-enye ha n'ọzara mere ka ha wee bụrụ ndị dị ike n'ihi gịnị ọ dịghị onye nwere ohere ịchọ ụzọ nke Chineke ka anyị mee ya otu ahụ o e si gụọ anyị ile anya ọ bụ ihe na-eme n'etiti mụ na gị n'ụbọchị taa Chineke na-ewepụta oge ya ime ka anyị mata igosi ịdị mma ya ebe mụ na gị nọ ịkwa anyị n'aka na-ekweghị ka ihe ọ bụla merụọ anyị ahụ inye anyị nchekwa nke zuru oke ma anyị na-anọgide na ntamu anyị arụbeghị ụlọ elu anyị agabeghị obodo ndị ọcha biko ka m ji ọkwanụ gị ọ bụrụ na ndụ adịghị ị ga-enwe echiche ịga njem dị ka isi chọọ ma Chineke enyewo gị ndụ nke ka mkpa ọ bụ ige ntị n'okwu ya ya gaziere gị lee anya n'ihi ntamu ụmụ Izrel nọrọ karịa ka ha kwesịrị iru ala Kenan ihe m chọrọ iwepụta ebe a bụ ka ị mara n'ụbọchị taa si n'ihi ntamu n'ihi ya akpọghị ịhụnanya nke Chineke nke o meworo ka ọ dị n'isi gị ihe nke a na-eme ka ị nọ ọdụ na nramahụ gị ọ bụghị m nwa kwuru a sị m akpọghị amara nke Chineke ihe na-eme ka anyị nọ ọdụ na nhụju anya anyị n'ezie agwa a bụ agwa jọgburu onwe ya n'ime ụmụ Izrel tinyere agwa ndị ọzọ dị iche iche ha na-ajụ Chineke isi gịnị kpọpụta anyị ebe a dịka a ga-asị na obi tọgburu ha mgbe ha nọ n'Ijipt a na-eme ka anyị mata n'ụbọchị taa na ọ dịghị mgbe ha chere ihe banyere nna ha abraham abraham bụ onye chineke kpọpụrụ si site n'ala amụrụ gị pụọ ebe ọ maara ya na nna ya bi n'ala heran ma n'ihi na abraham gere chineke ntị n'ihi na abraham na-anụ olu chineke n'ihi na abraham anya nke ime mmụọ ya meghere emeghe ya na chineke wee gaa njem ya wee dịrị abraham na mma m na-asị gị n'ụbọchị taa biko kwee ka anya nke ime mmụọ gị meghee kwee ka ntị gị meghee ntị nke iji anụ ihe nke Chineke na-agwa gị ka o wee dịrị gị na mma ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at arigiria at com ma ọ bụ at com at gmail

ma ọ gawanaga agha yoruba ka ọ dịkwa mgbe ndị na-akpọ isi ala n'ezie na akpọ isi ala nye nna nna n'ime mmụọ n'ezi okwu n'ihi na ndị dị otu a n'ihi ndị na mmiri ọhata ka ka ka ha ruru ndị na-akpọ isi ala nye ndị dị ọta ka nna na-achọ na-achọ ka ha bụrụ ndị na-akpọ isi ala ya Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke anyị bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe niile gbọtọ n'iru chineke ọ dịghị ihe nzuzo ọ bụla ka anyị ji na-ekele ndị missionaries of Aba na-abụ nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa unu emeela n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya Olee otu ị dị n'oge a gị onye ọma na-ege m ntị? Chineke nọnyere gị, Chineke gọziekwa gị. Ohere ọzọ afọkwarala anyị n'ala ndị dị ndụ ịnụ okwu Chineke nke na-eduzi anyị nke na-agbakwa anyị ume n'ime ndụ a ka anyị kpee ekpere. Nna anyị nke eluigwe ekele na otuto dịrị gị n'ihi ikwesị ntụkwasị obi gị ka iji wee mee ka ndụ anyị wee fọọ n'oge a. Gbaghara anyị adịghị ọcha na agazi agazi niile. Onye nwe anyị anyị na-aga ịnụ okwu gị n'oge nke a tinye mmụọ nke nghọta n'ime anyị mgbe anyị na-anụ okwu gị ka anyị ghọta ya nyekwa anyị mmụọ nke itinye ya n'ọlụ ka ihe wedịrị anyị na mma n'aha Jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a site n'akwụkwọ Jona isi anọ amaokwu nke mbụ rue na nke atọ akwụkwọ Jona isi anọ site okwu nke mbụ ruo na nke atọ ọ sị o wee jụọ na ajọ njọ nke ukwuu iwe ya ewee dị ọkụ o wee kpere Jehova si biko Jehova nke a abụghị okwu m mgbe m na-anọ n'ala m n'ihi nke a ka m buru ụzọ gbalaga na Tashish n'ihi na amaara m na gị onwe gị bụ Chineke nke bụ onye amara onye obi ebere onye na-adịghị ewe iwe ọsọ ọsọ nke na-abakwa ụba na ebere nke na-echegharịkwa uche banyere ihe ọjọọ ahụ ị ga-eweta ma ugbu a Jehova biko wepụ ndụ m na-arụ m n'ihi na ọ ka m mma ịnwụ ọnwụ karị ịdị ndụ ebe anyị si nwere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'oge a akwụkwọ Jona isi anọ amaokwu nke mbụ rue na nke atọ isiokwu anyị ebe ahụ bụ mgbe onye amụma ghara ụgha n'ihi nchegharị ọ bụ ekpere onye ọbụla na-ekwusa okwu Chineke ka ndị niile ọ gara izi ozi ọma gee okwu ahụ ntị ka o wute ha ka ha nwee nchegharị ma rịọ mgbaghara mmehie nke ga-eme na ha ga hapụ ihe ọjọọ ha ma bie ndụ nke ezi omume mana n'oge nke a anyị na-ahụ ihe ize ndụ nke ịgbara ụzọ abụọ Chineke dịnyere Jona si ya gaa n'ala Nenev gwa ndị a na nke ha akwarala n'ihi gịnị ihe ọjọọ ha niile erutela Chineke ntị Chineke chọọ ibi ileta ha site na mbibi ya wee ga anya na ọ bụkwa otu a ka Chineke si zipụ ndị mmụọ ozi ha aga n'ala sodom na Gọmọrọ mgbe ha ruru ha hụ ee n'ihe e kwuru bụ eziokwu abalị afọkwara sodom ha wee laa n'iyi n'oge nke a Chineke ezipụla Jona si ya gaa zie ozi ọma n'ala ndị a mana dịka Jona kwuru n'ebe ahụ anyị si were ihe ọgụ nke akwụkwọ nsọ Jona achọghị ịga dịka o mere ka o wee anya ọ Chineke ebe ahụ ihe mere na achọ dị m ịga mgbe anyị ziri m ozi a bụ amara na m na ọ bụrụ na ndị a ga inwe nchegharị na ị ga-enwe iko otu isi na ị ga-ịla ha n'iyi ị gakwaghị ịla ha n'iyi mana ọ na-achọ igosipụta ebe ahụ na Jona chọrọ ka ndị a bụrụ ndị lara n'iyi n'ihi ọ bụrụ na ọ bịara chetasị ngazi ozi a na Chineke metụ ndị a n'obi ha chegharịa ọ gakwa imetu Chineke n'obi ya sị agakwa meela ndị a n'iyi n'ihi gị na akwụkwọ nsọ ekwuola sị na ọnwụ onye mmehie anaghị atọ Chineke ụtọ kama ọ bụ ka o si na mmehie ya wee chegharịa n'ihi ya ka mgbe Jona ji bịa kpee ekpere a ya sị Chineke wefu ndụ ya mana ka anyị leruo ya anya Jona aghaghị ụgha ihe mere Jona ji chọọ ịnwụ bụ akwụkwọ nsọ mere ka o wee anya sị Mgbe onye amụma sị lekwa ihe na-aga ime, ọ bụrụ na o meghị, ọ pụtara na o gị n'ebe Chineke nọ bịa. Mana ọ dịghị mgbe akwụkwọ nsọ si mgbe e ziri mmadụ si ya ị na-aga ịla n'ihi n'ihi ihe ọjọọ gị, ya enwe nchegharị, ya hapụ ihe ọjọọ ya na Chineke gakwa ịla ya n'iyi iji meso na ọ nwụrụ. Ọ bụghị ihe akwụkwọ nsọ na-ezi. N'ihi ya ka o ji dị mkpa ka anyị lee anya na ndụ nke Jona mgbe ahụ o ji sị na Chineke emeela ihe ọjọọ n'ihi na Chineke mere ya onye okwu ụgha ebumnobi Jona bụ na ala Neniv ga-ịla n'iyi na Chineke ga ekpochapụ ha iji bọtara ya ọbọ dịka anyị na-elenye anya dịka mmadụ mana Chineke bụ Chineke nke nwe Izrel Chineke nke nwe Jona Chineke nke nwekwa Neniv na ndị niile bi ya n'ime Ka anyị lee anya n'ihe a na-ekwu okwu ya na Jona zichara ozi ọma na ala Neniv na-abịa na mbibi na ala n'iyi si n'eze rue na nwa evu n'afọ rue na ụmụ anụmanụ ihe niile dị n'ala Neniv vụrụ ọnụ kpee ekpere bee akwa rịọ Chineke kpọkuo Chineke si ya ya gbaghara Jona na onwe ya jikwa anya ya hụ ụdịrị nchegharị na ịda n'ala nke ndị nenev nke mere ka Chineke ji sị ewezugala m ọnwụ unu n'ihi ha chegharịrị chigharịkute Chineke mana iwe ya bụ elee ihe mere ma ha chegharịrị ma ha echegharịghị Chineke emeghị ka obodo a bụrụ ihe lara n'iyi iji mee ka okwu ọnụ ya wee mezuo ihe ọzọ anyị ga-ịghọta bụ na nenev ga-ịla n'iyi abụghị okwu Jona Jona wu onye ozi ndị Igbo si na onye ozi anaghị atụ ilulu ọ bụ Chineke si ya gaa zie ozi a n'ihi mmehie ha adịla ukwuu aga m ịla ha n'iyi ọ bụrụ na ha echegharịghị mgbe a gwara ha ha echegharịa ọ dịghịkwa ihe ịla n'iyi dịrị ha ọ bụ ihe o ji dị mkpa n'etiti mụ na gị n'oge nke a n'agbanyeghị ihe ọ bụla obi anyị n'oge nke a na-agwa anyị bụ ihe ga-edunye anyị n'ịla n'iyi n'ihi na anyị na-aga ije n'ụzọ Chineke na-akwadoghị ya na-eme ka okwu ya na-erutere anyị si na mgbe rue na mgbe si n'ụtụtụ rue n'ụtụtụ si n'ehihie rue n'ehihie si n'anyasị rue n'anyasị si n'abalị rue n'abalị anyị na-anụ okwu Chineke site n'igwe nke na-agbasa ozi n'ikuku site n'igwe nke na ezu onyonyo sitekwa akwụkwọ ndị ederede na ọtụtụ ihe ndị eji na-ekwu okwu Chineke n'ụbọchị taa anyị kpọchie ntị mbibi ga-adịrị anyị mana ọ bụrụ na anyị nwee nchegharị n'agbanyeghị otu ndị agbata obi anyị si lee anya chọọ ka chineke bibie anyị chineke agaghị ibibi anyị n'ihi gịnị anyị enweela ezi nchegharị. ọ bụghịkwanụ na onye ahụ bịara zie gị ozi sị nà ịla n'iyi n'ịga ị si anya n'ihi na ị nọ n'ime mmehie ghara ụgha ọ dịghị ụgha ọ ghara ebe anyị na elenye anya Jona aghaghị ụgha mana ihe ejizi mee Jona onye ụgha bụ ọgha ezi omume. ihe m ji kpọọ ya ụgha ezi omume bụ na ndị a chegharịrị ọ bụrụ na ha echegharị ha ga-ịla n'iyi mana n'ihi na ha echegharịala ha agbanaghị na iwe Chineke nke ruterela ha nso n'ihi ya ka o ji bụrụ ọkpụkpọ oku nye gị nye m ebumnobi anyị n'oge nke a anyị ji na-akpọkpụkpọ oku a bụ na Jizọs ga-ebịa ọzọ onye na-emezighị ụzọ ya onye na-ahafughị ụzọ ọjọọ ma ị na-egbu mmadụ iji ịkwa iko na-anya isi, iji aghụghọ na-anya isi ihe ọjọọ niile ndị abụ ihe mere ihe ji na-esi ike n'ụwa nke ọbụla itinyere aka n'ime ya nke ọbụla iji na-eme ka ụwa na-ajọ njọ iwefu aka n'ime ya ị ga-enwe oke na alaeze Chineke ma iwefukwana aka n'ime ya ị gaghị ịhụ alaeze Chineke anya ka ọ fọ nke inwe oke n'ime ya ọ bụ ya bụ eziokwu anyị na-ekwu n'oge nke a onye amụma Jona ghara ụgha n'ihi nchegharị ndị Ninive chegharịrị ịchọọ ime m onye ụgha n'ụbọchị taa obi gị dị m ụtọ n'ihi gịnị ị ga-enwe nchegharị nwee nchegharị dịka ndị Ninive nwere nchegharị ihe ga-edere anyị na mma ka anyị kpee ekpere onye nwe anyị nna nke eluigwe ebumnobi anyị n'ụbọchị taa na n'oge nke a bụ ime ka ndị niile onye ọbụla gere m ntị n'oge a onye nke gere m ntị mee m onye ụgha site n'ibi ndụ dị ka ị na-achọ ma keta oke n'ala eze Chineke n'ala eze nke a Jizọs gara ịkwadoro anyị ka anyị niile wee ṅụrịa dịka Jona ga-enwe ọṅụ ya na ndị Niniv ndị nụrụ okwu ya ma chigharịa ndị na-ezuteghị ịla n'iyi ya mezuoro anyị nke a n'aha Jizọs Amen. bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo